anwụchala chai ah, ndị Igbo dị ọmanụ anyị anwụchakwala n'ekwe ndị Igbo nọ na obi eze mm, unu makwa nọọsụ dị na Lagos telivishọn ka anyị na-eji anọkọ kwa izu kwa izu na-emekwa gịnị ọkwanye ahụ gbasara ndị Igbo otu o si wee dịrị anyị obodo Naijiria n'ụwa dum wee gbaa gburugburu kacha ndị obodo Lagos a ka ihe si wee dịrị anyị ọ ya mere nji na-agwa gị mgbe ọbụla na ọ na-ekwe ndị Igbo ka ị ga na-anụ nke tọchara nke tọrọ nke <laughs> n'ihi na bịa ji agafeele <laughs> ee eh, ọ na-ekwe ndị Igbo ihe ọbụla gbasara ndị Igbo nke tọrọ nke tọrọ nke ọ na-ekwe ndị Igbo ka ị ga-adị ya ee eh, biko na otu anyị na-esi emekwa na omenala anyị anyị na-eburu ekele wee nye ndị Igbo ebe ọ n'ụlọ obodo Legọs a Naijiria na ụwa dum gbaa gburugburu na-akwụ ya na-ekwusi ike obodo i ijere ma ịhụgo onye Igbo ebe ahụ si ebe ahụ pụọ na chineke anọghị ebe ahụ oke eziokwu adị igbo ndị igbo ndị be anyị ekene m unu anyị nwetalụ na ekwe nke izu nke taa ka etu maazị si wee kwu ebe ọ bụla ị ga mefọrọ ndị igbo ebe ahụ ọsọ ndụ elekwa azụ na-agba ọsọ anyị nwetalụ unu ga-ekwe ekwe taa ka anyị kwuo okwu nke na asụ nke taa aha m bụ anwụlika ajelesi <laughs> ata a na-akpọ yoruba igbo oge ọkụda <laughs> na-anụ ocha igbo emejakwa biko ndị igbo ga-akpọ ya oku <laughs> ka ọ hazila ka emegịdị ka edozie e ya olu <laughs> kama ndị igbo chọolosede biko ka ekwe e kụọ keta ka ma gbawa ụgwọ igbo ndị ọma na-ekwe ayọla na-atụ n'ụbọchị nke taa na ụbọchị delele jụụ ee na ihe na-abịanụ ga-esi n'obi eze wee pụta n'ụbọchị nke taa ọ dị ọkpụrụkpụ biko na ka chewe a ga-eje gbara egwu anyị na-ajụkwanụ nke ajụ <laughs> anyị na-ajụkwanụ nke ajụ biko ka anyị gaa nụ ka anyị gaa gbara egwu ego na-asụ pụtọpụtọ anyị agbachite ọnụ ọ na-edene ogbo na-edene na nkịtị kpụtara ata m bụrụ na ihe ya n'ọwa na n'oye ọzọ na mbọ ntọ nọ ise ishi asaa anyị ejewe mmadụ ndị kwachiri ike n'ukwu ọdụmọpụta ogburu m atanja anyị ejewa amata ndị akwachiri ike ọ bịara abịa ga ana na ebe nụ abụghị obodo anyị mara anyị ejewa amata ndị akwachiri ike na-asị na ọ bịara abịa ga ana na ebe nụ abụghị obodo anyị dị anyị anyị ejewa amata ndị akwachiri ike ihe ihe ọ bụ omenala dụkwa mmanụ bụ ihe eji mara igbo bụ Ọ bụ ihe eji mara anyị bụ omenala ọ bụkwa ozuru nna ya <laughs> anyị agbara egwu nke taa from na-agba egwu ndị Igbo anyị anyị apụtala from egwu anyị ga-agba mana nke taa bụ na onwe okwu anyị chi ikwu nke taa anyị anyị ewetago onye ga-ekwuru onye ahụ okwu ahụ maka ihe anyị na-akwụ bụ na onye nwere okwu ọ dị mma ka okwu ya from ọnụ ya ka anyị na-anụ from ndị oyibo si wee ka anyị nụ from the horse's mouth ah. ka anyị kwuo biko anyị nwere onye ọbịa ebe a onye ọbịa ga-abịa gwa ihe gbasịrị ndị ọchịchị ndị Igbo na ebe ata nke a na-akpọ leadership na nke gọọmenti anyị anyị nwere onye ọbịa ka anyị kpọọ ya ka ọ gwa anyị ihe bụ afọ ya ka onye ọ bụ ka ihe ọbịa ekwu na ekwe nke taa mma gwa anyị aha kele ndị Igbo anyị ndị Igbo ekele m unu <laughs> nke onye chiri ya zere ọ ga-adịrị unu na mma n'aha Jizọs aha nwa ada asọmta ngozi onyekachi mm-hmm. awụ ah, m ọmụrụ n'ụlọ lụọ n'ụbụla ka ndị Igbo na-ekwu okwu ya nwa ada si Imo steeti wee pụta amụrụ m n'Imo steeti lọkwanụ n'Imo steeti onye ike na nzizo bụ alọkwanụ m n'Owerri North Obibiezena mgbe m bịa ịwụ ndị ọwa afọ ya wee gbo chapụtara achapụta mgbe m eh, ndị Igbo ndị ọma ọmanụ eh, ee unu ahụla n'onye ọbịa anyị na-aga n'otu ụbọchị nketa dịka ada Igbo kwuru anyị ga-eleba anya n'ụbọchị nketa na ihe gbasara anyị ndị Igbo na ndị ndu ndị Igbo na ndị ndu maka gịnị ebe na anyị ji si ka ya na wụna ele anya kemgbe a lụchara agha wee si ebe ahụ pụta wee rute ugbu a ọchịchị ịchị obodo a na-adị dị enweziri eh, e eh, eh, na ndị Igbo asịsị ha mba unu a ga-eru ebe a ichi obodo naijiria awụrụ nsogbu ịbịakwana e anyị nwekwa n'ime anyị inwekwenụ ndị ndu ga-eme gịnị achịkọta anyị abịawụrụ nsogbu site mgbe ebe alụtara nwa wee ugbu a a ga-atị ugboro ole otu ugboro ka abụọ ka onye igbo wu osota onye isi bịakwa otu ugboro ma abụọ ka onye igbo wụra onye isi ndị seneti irudozi ugbu a enwekweghị nke ebe anyị nọkwa anọ a na-elezi anya kụrụ n'ụbọchị nke taa biko ka anyị leba atụtụ na ya anya ka anyị n'ebe mmiri si na-aba n'obu gbọgụrụ a osi na ndị na-apụta na esi na ha na-edu anyị ka ọkwanụ osi anyị nwakwanụ ndị a na-edu edu n'aka ọ ya bụ ihe anyị ga-eleba anya taa ee ndewo m na ịhụkwanụ na n'otu ngalaba n'ime ụmụ nwaanyị ndị jikwa n'ihe gbasara ndị Igbo n'obodo Lagos a ọkwa na anyị na Lagos a akwa ya biko n'iletu dịka osi anyị si wee pịakọta ihe ugbu a kedu otu ọ dị gị ka ihe a dị werite ugbu a anyị nọzi chako ma nwoke bie ebe ndị Igbo osi na ndị na-edu anyị na-akakọwa anyị nwa a na-edu edu mm, ịma ihe ukwu mere anyị ịsọ kemgbe alụchara aga bi <laughs> Eh, ihe ukwu mere anyị alụchakwana aga ahụ ihe mere na-eme ee eh, anyị na-ele anya mgbe ahụ ndị nke anyị chere mgbe ahụ agha apụta ọ ndị eji eziokwu na-eso onwe ha beti ka ọ dị ugbu a o nwere ka ọ dịgasịrị asịkwa ọ ka anyị wụ ụmụaka ndị nupụrụ isi eta anyị ga-eru ebe ahụ ọkwa nwayọọ nwayọọ anyị mekwa ndị na-amụ ọrụ jikwe nwayọọ na-abịa nwayọọ nwayọọ nwayọọ ga-ahụkwa anyị anyị abanyekwa nwayọọ nwayọọ anyị na-ekwu iche na nwayọ nwayọ ị na-aga ha sị na nwata ga-aga ije ọ nwayọ nwayọ ka na-aga ije mana ichefuo nọ na anyị agago ije ahụ nwayọ nwayọ mgbe ịdịrọshọ na ịdịrọshọ na ọbụrụ kịta ka o kwesị ka ndị Igbo ka anyị ruo ebe anyị kwesịrị iru maka anyị na-eti ndị ma anyị na-eso ndị ma na-eso ndị mmadụ o ruru na omume ka ndị Igbo ruo ọhịa m ji sị gị ọnwa anyị ga-eru di ya onwe ya ịfụrụ na anyị ga-eru ebe ahụ oge na-adịghị anya oge na-adịghị anya ka anyị ji nwayọọ n'ihi na nke anyị mere bifo anya ga-eme ya ọzọ anyị ga-eji nwayọọ nwayọọ nwayọọ nweta ya anyị ga-eru ebe ahụ onwe ya a na-alụta ya n'ọgụ anyị ma na ha na-ekwu na ndị mmadụ na-ekwu na ndị Igbo anyị ọnụ anyị ejikọta ofu onye ha nye nke okwuru nke ọzọ enyekwa gị nka ikwuru nke ọzọ ikwuchie mm-hmm. ichefuo na Igbo anyị kwesịrị na ili ofe n'ofu afere anyị na-eri ohi n'ofu efere ụmụnne abụọ na-esecha okwu emechakwa emechie hmm. so anyị na-ekwu ofu onu e, na ndị Igbo enwere ka Chineke siri ka anyị mgbe iche na anyị na-adọ mgbe anyị na-ebini hmm. eh? mgbe iche na ihe ekwu eme na anyị mgbe ahụ ka ị ga-ahụ onye Igbo asị ga-enwe ihe na-emenụ hmm. ya anyị na eme ji nwayọọ anyị ga-eru di ya oge na-adịghị anya lekwa anyị lee ya <laughs> onwe ihe ji onye jiri ihe nwata wee n'aka enu ọ na-aga eweda ya ịma na ụmụ onye igbo anyị kwesịrị nọ ebe ahazi ha si na mm-hmm. oke o ruru na omume na ọnya wakwa elu ra mm-hmm. emechasịzịa ọ bụrụzi afịa onye dị na da seneti ọkwa nwaanyị amadi ahụ mgbe onye ruru n'oge ya nwunye ga-akwụsị ya hmm. a na-akwa anyị ebe a na-akwa anyị ebe a na-eme anyị ka ahụ anyị ike hmm. ihe mega anyị na-awụ ebe anyị si meghee anya mara na elekwa ebe ahụ ụzọ anọrọ ya lekwa lekwa lekwa mbọsị ọzọ anyị ga-abịa ihe ahụ anyị mere bifo anyị na-enwetara ya anyị ga-emezi anyị nweta ya ndị Igbo ndị ọma na ihe akwa ịhazi okwu <laughs> eh, kama ekwutere nnọọ na nwayọ nwayọ anyị ga-eru ebe ahụ hmm. eh, kama ihe a na-ekwukwe nnụ na bọmbọi agbaala afọ iri mm-hmm. ọ ka na-akpụkwa mm. o kwesịrị ịgawa iji mgba mm-hmm. gbawa ọsọ mm-hmm. aka <laughs> eh, nwayọọ nwayọọ ikwuru dị mmanwụ mm. kama n'ala a anọkwana na-akpụ afọ ole a ga-akpụrụ ya afọ ole nke ahụ ya asị ka e lewe anya site ebe a ka ihe a dịsị ka e lewe anya site ebe a ndị Igbo nwere otu dị iche iche nke kachakwanụ nke pụtara ihe bụ na ọha akpọtakwa na ọha na eze wee ebe ndị e kwesịrị ilekwasị anya anya e, na ọha nwa ga-eme gịnị ị na ike ka a gawatụkwa n'ije a karịa na-akpụ akpụ yaba dịka ka ọha nwa na-akpụlazi azụ n'ihi na ịpụta na ọha na eze nke a kewara gị ebe nke a kewara gị ebe site n'isi mmiri wee rutekwa ife nke n'obodo Lagos a nke a kewara gawa ebe nke a kewara gawa ebe ịhụ na ihe mere na nke na nke nna anyị ukwu obi ọzọ nwụrụ anwụ oge a na-aga ichi ya ka ọ wụrụ onye isi ọha n'eze ya nwekwe ndị ọzọ bịakwara na ikewara mewekwa nke ha apụtakwa na Lagos ya dịkwa otu a ọwụ otu a ga-esi na-akpụ ọwụ otu a ga-esi menụ nwayọọ nwayọọ a hmm, m ihe na-ekwu hmm. ịma ihe o ji na-ewute anya ha maka ihe gbasara anyị ilebakwa anya na ndekọ ọzọ ọkwa ụmụnne anyị ndị agbata obi anyị ndị ugwu na nda ihe niile nọkwa n'ime ha mm, ilebakwa anya ebe ahụ enwekwara ebe ka chi na-eme ha ile ọchịchị gara aga anyị tụrụ ịmakwa ndị ka ụmụnne pụtara nụ na ya achọkwa ha nwanne ha mm-hmm. ịma ihe o ji na-ewute anyị wụọ maka ọwa anyị maka ihe m ji na-etinye aka ebe a ka ị na ihe na-ebe na aka onye a na-ebe na aka onye a mm. ọhị m ji na-etinye aka ebe a niile ekwesịghị m na-etinye aka beti eh, eh. m wepụtara ka anyị mara akwa ka anyị ghara n'ibu ya na ọ dị ka ọ naanị anyị ihe mere ụmụnne anyị onye asị na ọya onye asị na ọhịa ọkwa ihe a na-asị na ọwụ ndị ndu nke asị ọwụ m ga-anọgide ọwụ m ga-anọgide ọwụ onye eziokwu na eziokwu iriwe ọtọwa ị chọghị ịnyedo onye ọzọ betinye ga-emenụ anyị eh, ụmụnne emechakwa anyị ga-abịa anyị ga-abịakọta onye kwesịrị were n'ụwa ka anyị ji ya nwayọ nwayọ onye bụ n'ibe ya onye menata mgbo bikos mana gị na-atọ taa echi ihe apụta chetakwa na nwekwere mgbe ọzọ anyị ga-atọ ka anyị ghara n'ime ihe kara mhm. ọwụnụ iche na ọ dị n'otu a ugbu a oche esi na-ekwu ya mm. ọ dị n'otu a n'ime ndị igbo anya anyị na-ekwu okwu ya ugbu a ọ dị otu a n'ime ha n'ihi na gị ọ dị mmadụ ka ewu ọ onye ọbụla enwe onye ga-esi na ya m na nwanne m somokwu ka ọ nọgide o nwekwere ụzọ a ga-esi ndị oyibo na-akpọ avenue enwere ụzọ a ga-esikwe akụbata anọziekwa onwe ihe memnana na-emezi emezi akwa ịghọta ịmara na enwe ihe a na-eme n'ụwa na emezi emezi buru ya n'obi gị n'ofu ụbọchị ndị akwụkwọ anọ ṅụọ mmiri ndị Igbo ka anyị ah, anyị nwetakwara isi ọkpụkpụ ịmakwa mm. anyị <laughs> ịtụlekwa n'ihe a otu eh, nwanne anyị nwanyị atiko na-ahazi agwa m eziokwu ọ na-atọ anyị ụtọ n'obi ama m na ọ na-atọ gị ụtọ n'obi n'ihi na ọ na-enye gịnị ọ na-enyepụta ime gịnị ịkwado nke dị n'obi nke dị mma ee eh, kama n'ịga n'ihu anyị ekwuole nke eh, ọhaneze ka anyị ma-akwanye na ndọrọ ndọrọ ọchịchị otu ndọrọ ndọrọ ọchịchị nke anyị nwa nọ na ya ebe a bụkwanụ nke APC bụ nke anyị ma mm-hmm. ndị Igbo nọ ebe ahụ mm-hmm. mana Eh, eh, eh, mana obodo naijiria wee gbaa gburugburu enweghị obodo ndị igbo na-anọghị na ya abịakwana nke mụ na ndọrọndọrọ apc ndị igbo nọkwa ajụrụ eju n'obodo ọbụla kama ihe a na-ekwu bụ na ọnwa anyị ugbu a apc bụrụ ndị nọ n'isi mmiri kama abịanụle ebe ka ewejire ndị igbo wee ghara ha ghara <laughs> ha azụ ọ pụta na ndị igbo ndị isi anyị nọ na apc ọhanwa ka ihe a si n'aka kọkwanụ osi anyị nwa na-eso ha eso e, n'aka mm, osi ha ha n'aka osi ha kwana anyị ndị na-eso ha eso n'aka hmm. ịma anyị bụ ndị igbo o nwere ka anyị nọ n'ime ya bifo na-akpọ pdp hmm. otebe ndị igbo bịara emume ngalaba apc e. e. ah, anyị na-abata ntakịrị ntakịrị mm-hmm. akweghọtago m mm-hmm. onwe m bụ apc na lagos steeti mm-hmm. na ikeja onigwongwo m nọ n'ime ya ama m ama ana ha na-enyekwa m obere ihe a na-enye m ma ọnwa agwụ akweghọtago so ndị isi anyị akwa na ya ndị na-eso ha eso gakwa esi ike ka amara amara anyị amara na lokal gọọmenti ebe anyị nọ kwụsị ike ka ha onwe gị mata gị ka m na-agwa gị anọ m ya anaghị enye m ọnwa gwụ lokal gọọmenti chairman m enwere ka a na-etikwure m tarara m n'ezie ihe na-akụrụ ndị Igbo ugbu a na ndị Igbo nọ na APC na Lagos steeti a na-emeta ha ọfụma ọwụ na oke isiri rụọ ọrụ gị otu siri rụọ ọrụ gị otu esiri mara gị ịhụ na ya ịrụsi ọfụma iri ọfụma mhmm. ke m nọ n'ime ya onigwo ngwa ana m arụ ha mama mma ọkwa na ihe mere n'oge ọnwa agwụ asị gwa were ka ṅụọ mmiri na isi na-eme na otu anyị na-ekwukwenu na nke isi mmiri enweghị otu anyị si nọrọ ebe ahụ gị nwa na onwe gị na-eme ọfụma dịka ebe ị nọ mm. ndị isi anyị nọkwa n'ebe ndị nka na isi mmiri nso ee onye ọbụla nwere ka anyị na-akara aka ya ka o sikwana na-achọ ihe ọ na-achọ akwa ịghọtala ọhịa m na-asị gị enwere ka chineke jiri kee ndị igbo ebe ụlọ anọ nakwa emegbu gị gedewekwa ahụ gị ka ozuo la mm. ịma ndị igbo enwere ka o siri ka anyị ị ga na eri ofe akwụkwọ kara ndị agha na-ebunye bilions onye mere nụ anyị ihe na-esiri anyị ike ndị ahụ nọkwa n'isi na-echetakwasị na mmebi e, e, e, enwere ka anyị bikọsi anyị aga ezi gị na afọ aṅụbe mmiri mm. ọka chineke siri ka anyị so ha na onwe ha nọ n'isi ha gwakwa ihe ha na-ahụ ị ga-akwa ekwere na ihe a ka na-emebeti oefe ahụ chineke jiri kọva ndị igbo mm. ejikwe ya kọva anyị anyị n'aka ndị igbo ok na e, ọchịchị onye anyị mechara ọchịchị anyị mena votin mm. onye na-achị anyị ndọrọ ọchịchị mm. ọ ga-aga ebe anyị etinye ego onye ga-achị anyị for another four years ịma na ọ nọgo ebe afọ afụ one month ofu ọnwa eh. eruga anyị ka na-eche ka o wepụta afa ndị minista mm. ndị ga-achị ya ndị ga arụ mm, ọrụ ndị dị arụ ọrụ ya nwa arụ ọrụ ncha ahụ ha niile mm. sịsọ ya so o nidiri onye oge ga ebe a minista nke a minista nke a ichere na etu ọ nọ ebe a na ọ ga-echetakwa ndị Igbo ebe anyị tinyekwe ha na ndọrọ ndọrọ ọchịchị bụ na ka anyị fọrọgo minista of aviation minista of nka minista of ka ọ ịbụ na ọ bụtọ ndị nọ ebe a ndị otu ya ndị ịma na ọchịgo obodo anyị nọ kịta mm. o nwere ike ọ bụrụ na ndị ọsọ ka ọ chọ ka o tinyekwa ebe a ka ndị mm. ugwu awụsa o ndị igbo na ọkwa o wetara vootu n'aka ndị igbo anyị ka ihe ifụ na o kwesị ime so that ihecha equation ndị bekee na-asị ekweshon balance ka o tinye ka ka ebe a onwe m ihe m na-etinye ọnụ ebe ahịa ma ihe ahụ okwu nde ah, isi okwu ahụ dị betu m onwe m ebe o nyere anyị enwekwara ka o nyere anyị na nke ahụ metụrụla emetụ nke hmm. ndị isi ọchịchị ndị amị ahịa o nwere ka o nyetụrụ anyị hmm. and ihe m na-ekwu ka Chineke kpakwa ya aka n'obi mhm. ka o tinyekwa anyị dị a and ndị ala anyị nọkwa na ebe ahụ ha nọ ga na aga ị ga anọ n'ụlọ gị ka a na-ebutere gị ihe niile ihe niile ka ndị oyibo na-asị lọbi mm. akwa ịghọtala mm. ọ bụrụ na eziokwu ịrụrụ ọrụ a wuche anyị ma anya ndị nọ na APC rụrụ mm-hmm. arụrụ m ya rụsie ya ike mm-hmm. so anyị niile rụrụ ọrụ a ị ga-aga nna anyị ukwu arụkwara m arụ mm. echefukwala m oh, ị ga bikọs ihe nọ ya n'isi na-aka nkụ onye a na-achọ onye a na-achọ onye a na-achọ ịma ihe eh, nụ eh, eh, ka anyị ghara n'ikwu okwu ihe anyị rụrụ ọrụ m nọ na apc 4 years esoro m ya mgbe a nọ ad ọ mgbe m bidoro ihe gbasara enwere m nna m ukwu ọwa anyị kwesịrị na akpa aha ukwu onye ana nọkwa na sineti enwere m nna ukwu bụ onye m si n'aka ya mụta ọrụ a akwụghọtala ọrụ merụrụ ọrụ ndị gị na ha na-arụ ọrụ ndị ala anyị aga-apụta ihe gbasara na ikeja na owo n'igbo mgbe mpụta asị na m onye mbụ n'ọrụ ihe ndọrọ ọchịchị ah, oge mana biko anyị chọrọ ka ịdọọ ndị igbo anyị ọdụ etu ha si na-ebi n'obodo a na etu ha ga-esi mee ọchịchị ma ha nyekwa ha pozishọn ha nyekwa ha n'ọnọdụ iche ebe ha bi ee nwada enwere nwaada na-agụ egwu na-asị na ndị igbo anyị niile bụ ofu nne ofu nna ọ na-asị onye riwe na echeta ibe ya mhm. onye riwe ya enyeta nwanne ya mhm. ọkwana ya wuhie ndu a chineke mere gị ebere irigoro ebe ahụ ma ụlọ ụlọ ebe ọwụla na-anọ ọ bụrụ ihe a na-enye m ịmakwa na m ga-ewepụtakwa lekwe ndị nọ n'azụ ọkpa e, e, e, bedem n'ọnwa anyị nọ n'ime ya mhm. 26 ka a na-eme ya enwere na ụmụ ihe ndị ndụ nwere m ga-enyekwe ndị nọ agara na ntachara ahịa a na-enyekwe m ma ị na-eri icheta ụmụnne gị ọ bụrụ ma enye gị ntakịrị nye ha onye ụmụnne gị ọ mgbe e biri gị alaeze ka ị ga-echeta so ihe ọbụla enyere gị ụkwụ ọbụla enyere gị ma n'enu ma na ana ma na ngwụcha mee ike kpọrọ onye igbo zụọ ya ọkwa ihe mere onye a nọ na-awụ onye isi chiga anyị mere unu chetakwe o nwechara ndị ọ zụrụ tinye ya ebe oche niile dị iche iche ọpụtazie ọ dịrị ya onye aweta onye weta a na-ebu n'anya ọwụ ịhụ nwanne gị na-abịanụ esi mba ọ bi were ọnọdụ mụ ka ọ bịawagodi onye nweghị anwe ihe a ọ bata chọrọ iwepụ gị chineke maka o si ewepụ ya akwa ịghọtara so onye ọbụla nọ ebe ọ nọ biko oche ọbụla chineke nna nyere gị ka ijide na ihe ndọrọndọrọ ọchịchị ma ụlọ aka ọha na eze leta ụmụnne gị anya zụọ ndị ọzọ ka ndị sokwara zụọ ndị ọzọ ka anyị rukwe n'ebe ahụ a sị na anya ga-eru and ekpere ngwụ na anyị ga-eru ya onweghị ihe mere kwụsị ya ndị igbo akwa ndị agụ a agụ ka anyị wuo ọ ihe mere ebe ọbụla anyị gara na-atụ anyị egwu a na atọ anyị egwu so biko nụ ka chineke nọ n'eluigwe chịkọta anyị niile n'ofu onye si na anyị ga-awụ ofu mba na ọwụ anyị mechaa anyị emechiekwa ọhịa ejiri mara ndị ndị Igbo ndị ọgbadọ maka eh, oge anyị na ha sị kwarapụ kwarapụ unu ahụna na ihe a bụ n'ihe asị na gị na ihe anyị nkapị na atị na ihe anyị na-esi ya n'ahụ ọ gbara ya mgbu ka ọnụ ya mere anyị jizi ka anyị kwupụta ya na-ekwe ndị Igbo wee bụkwanụ nke na-eme gịnị anyị na-ekwusi ike na-asị ọnwụ gị na ndị Igbo amaghị ihe a na-eme kama ihe a na-asị wụ na onye Igbo nwere ebe ọbụla iruru e n'isi ya biko anọkwala ebe ahụ bọsasịa mm. kama ihe ị ga-eme nọrọ ebe ahụ na-ewulite na-ekulite ndị ọzọ ọnwụ gị nọrọ ebe ahụ gaa nọ ebe ahụ na-abọsasị nke ahụ adịghị mma ma ị nọ n'isi o ma ị nọ n'ala kama otu ọbụla ọ dị biko oge anyị asịla kwarapụ kwarapụ mm, ụzọ ọzọ anyị ga-abịa e, biko adịm ụnụ <laughs> anụgo ihe maazị ikwu ụnụ anụgakwa onye ife onye ọbịa anyị ikwu biko do ka anyị jikọta ofu ofu ka anyị ewu anyị abụrụ onye bụ na oricha ochefu nwaanyị ya biko ka anyị jikọta ofu ọnụ anyị jikọta ofu ọnụ enu ahụ anyị kụziri ya ka ọ dịzi ụzọ nke ọzọ aha bụ anwụlịka adịlesi ka anyị gbaa ngana kelee ndị igbo ka anyị laa ndị igbo udo dịkwara unu o ọ ga-adịrị unu na mma o akpata eru ụlọ o akpata eru ụlọ amara onye kpatara ya ah, izukọ ọzọ ndewonu Yeah, yeah. She could have done a word.